Nke a ụzụ ndị hmm? ọcha na-akpa ya white chalk nzu a ka eji anabata onye ọbịa mgbe gboo anaghị ji nzu anabata mmadụ bụ papa ya nnukwu ma ọ dị ọkpara ya onye okenye nwa ya anaghị eji nzu anabata mmadụ adị nzu eweta a na-atụ ya na-atụ ike orie afọ nkwọ afọ ịnọ dị n'ala Igbo ofu izu ka ọ bụ na-ewetara ya ihe ọma ịtụcha onye gara be gị ihe ọtụkwa ya ọ na-egosi m na ị nabatara ofu ma obi dị ọcha ee ndị dibịa na-etekwa nzu a n'anya techa ọfụma invisibụl ee enyesa ya ọkwa nzu bunye ya ọkwa ọjị nke a nwa ọjị na n'ime enwere ụzọ ọjị na-abụ enwere ọjị bụrụ na ọjị igbo ọjị igbo ka eji eme mmemme ejiro ọjị boro eme mmemme ọjị igbo na-agba ịbụa ịtọ eme ise isii isaa mana ọjị yoruba na-agba ịbụọ ọ na-acha white mana nke a bụ kọlọ ọjị igbo anyị eji ya ekpebere ebe a mụrụ nwa ebe e nwa ebe a na-agba akwụkwọ ebe a na-alụ nwaanyị ndị dibịa jikwa ya agọdo ala kpọkuchi ha onye na-echekwa ọjị bụ nwoke n'ala igbo ndị na ya hmm? omeife jide ọfọ mgbe gboo onye ihe na-eme na biya maọbụ ihe na-eme n'obodo isi ka ijee n'afa ka ọ gbaa afa ka a mara ihe na-eme ụfọdụ na ha mụta nwa nwa ha nwa ma ya ba ahụ maọbụ dimkpa na-anwụ n'obodo asị ka eje gbaa afa ka a maghị eme dimkpa ji anwụ idekwuo mmeife jide ọfọ ọ ghaa afa ya ọ ghacha afa ya ọkpọtasị ya ọkụcha ya ọkụnyeta ya ife o ji eme ihe alụmabụ ka nwa mmụọ na-efe gwa ya ihe na-eme na be gị o gị jee gbaa ya mkpụ na main road ọgụgwere nwa ọkụkọ jee dobe tọ mawa akwa imecha udo ga-adị mgbe gboo ha ya mgbe gboo nke a mpi atụ enwere kọmbụrụ enwere mpi a ndị ichie ji aṅụ mmanya hmm? nke a mpi atụ nke a bufalo Hmm? nke a bufere họn ee ndị ichie ji aṅụ mmanya nwere tọ mgbe nwere kọpụ mgbe gboo nke bụ ọfọ symbol of authority justice and power ọfọ a bụ ife ndụ mgbe gboo ma ndị kịta eji ebilensi mmadụ eji akọsụkọ mmadụ and onye na-eji ọfọ nwa bụ papa anyị nnukwu bụ nwoke ma ọ bụ diọkpara anyị onye na-ekwu eziokwu mgbe mgbe ọ bụrụ na ị naghị ekwu eziokwu wee were ọfọ ma kọstọma ma blesie mmadụ nyekwa ihe kwuchi gasị ijikwa ogu na iji ọfọ ọ bụrụ na ijighị ọfọ mgbe gboo ana nwere ike itigbu so onye na-ekwu eziokwu bụ onye na-eji osisi ọfọ a n'aka ahịa mbibi igbukwu na-akpọ ya ahịa mbibi onwe ndị na-akpọ ya nsọ ebe ọ iru mgbede na befa nwaanyị tojuo na agbọghọ ịnụ di a ga-edebe ya n'ime ụlọ for three months wee na-akụzi ihe gbasara alụmdi ka esi esi nri ka esi edebe ụlọ ọcha ka esi anabata onye ọbịa ka di na nwunye so ebi ka esi eme ụmụnne di na nne di ndị adị na famili akụzicha ya for three months ọ pụta ịza ahịa mbibi mgbe aka ga-eyinye ejigide a bifo ga na-agba ọtọ akụzizi oyi ejigide gbanye nja ihe a bụ nja onye agba ya n'ụkwụ ewedisuli dizaịn cha ahụ ya ọma mma welu ufie kawa ude a wee na ya nọ nọrishi ya ahụ ya jikebe ya ọma mma ọpụta zụọ ahịa mbibi after three months gbasa ga-azụ ahịa mbibi ya ka ụmụ nwoke dugoro na ịnụ nwaanyị ga-apụta seleti efigo ha ga-anụ ma onye dị ojii ma onye dị ọcha ma ọfigo one ma ọfigo ten so ihe ọ na-egosi bụ onye bifo nwa ya anụ dị mgbe gboo na ga akwadebe ya maka anụ ndị zụọ ya ọzụzụ na be na nna ya for three months before ọnụọ dị nke a bụ cowries ego ayọrọ ego e yuzuru mgbe gboo nke a manila ego igwe ego e yuzuru mgbe gboo nke a coins ma kobo ma tọrọ ma sisi ego e yuzuru mgbe gboo nke a ibiri coins ego yuzuru mgbe gboo nke ego biafra 5 pounds 1 pound ego yuzuru mgbe gboo ọkụ mgbe gboo enweghịrị ka pan maọbụ baf ọkụ a ka eji agwọ ji agwa abacha ọkụ nwee ndị nnukwu nke a ka nke a nwere obere ọkụ nke a nwa bụ ritual bowl ndị dibịa ji eji agbapụ aja na main road etikọcha ma ọkụkọ ma nzu ihe gbapụ na main road nke a nwa bụ ihe ji eme incantation eti isensi ebe ha nwụrụ ọkụ na-apụta nke a bụ efere ụmụaka ji eri nri mgbe gboo efere nri ụmụaka ji eri nri mgbe gboo nke a bụ spoon fa ji eri nri nke a nke papa na mama ji eri nri maọbụ onye ọbịa bịa na befa ewere ya savụọ ya nri wooden plate wooden plate tinye ngazi tinye mma wee savụọ ndị bịara nke obele obele ka ndị dị ochi ji echete mma anyị n'elu nkịta na-eyuzi eyi plastik ụlọ nke a ka ndị gboo yuzi nke a historical pride of chụrụ mmiri mgbe gboo nwaanyị tojuo onye nke azụ ahịa ndụ ọ mara gị akwa mgbe enwere ite enwere bọket enwejere kan ife echu mmiri ite aja ụlọ artist na n'okwutego mmiri na-eme nnatara ọ bụrụ ite emere mgbe ndị mana ka na-eje mmiri eje nke a first colonial soldier onye agha izizi bịara n'ala Igbo anyị nke a ndị srevri ndị agbata n'oru mgbe gboo echenuse ha wee na-aga riverine area nke oje na mmụọ working in spirit onwere fọfes nwere ndị ji eke n'aka nwe ndị yi enukwu mụmụ nke nke a papa na mama mgbe gboo culture riot mgbe e nwere akwa a na-eyi nke ifuru yiri ọ gaghị ifuru okpukpulu fụsutu yiri onwe ofụọrọ pantị ọfụ sịrịpasị ee eh? nwunye dị ezigbo ime mara akwa ka ọmacha isi ma ọfụ efe oge yi n'elu ya nke nwetara mgbe gbee nwere plen enwere moto ihe ndị ọchịcha ebe anyị bụ ụgbọ mmiri ka a ji abịa were n'ala nke onye ọlụsị artist tụchara nke a kpọọ ya ekwueme nke ọzọ na n'ọlọ ya ọzọ n'ọlọ ya achịrị ọzọ nke a bụ chinelo a nwaanyị mara mma mgbe gboo nwaanyị onye edogologo nwere nkụ ewesị na ọchinelo from things apart nke a bụ uwe zuru a sị na ụwa anaghị ezu oke ọ bụrụ nke ahụ nke a bụ ịsachebe of a man ihe afọ onye nwechara moto nwa jipụ nwa unu enu onwere nwa onwe enwe nwa onye ọrụsị ifuzo ya ma onwe nwa ọ na-enye onwe nne ọ na-enye ya o ụwa anaghị ezu oke ihe ahụ famili ka ọ bụ enwe onye nwere gị nwa onye ọrụsị nwa onye nke a ikenga ikenga abụ achivement ihe eji mara onye ndị bụ ụmụ akwụkwọ ma ha amaghị ede ede ihe na ha na-eme ha na-atụ ya atụ ee otu na nkịta ese kamera ọ ose e ga ese debe na be ya ọ mmanụ ọka emela ka ị na-ese na nkịta ya gụsịghị akwụkwọ ịgụcha e akwụkwọ mee enlajimenti ka obi ebie ma ọ see pishọ afta cs na onye agụla akwụkwọ ịfọrọ ya nke abụ eworịọ ọtụgharịa eworịọ debe ebe ịbata ịma na eworịọ ka ọ bụ e? onye ndị Enugu steeti gbuoro ụmụnna ya ịnyịnya Igbo na-abịa shie ya ogbu Ogbuịnyịnya onye na mbara ọza bụ efi nke a afụ afọ ude iti agbara na-enye nwa mgbe gboo nwaanyị nụọ di ọ bụrụ na ọ tụghị ime ada nwe onye ike chiri nke ya dịka ọzọ ọtụ ọgwa ihe ga emetụ ime mụọ nwa nke ogbugbu eke arụsị na-echekwa obodo na-echekwa ebe niile ma skuul ebe niile nwa ihe mee n'obodo eje jụọ ya kedu ihe mee na ọ bụrụ na ihe na-eme n'obodo ahụ nke egbe ndị Biafra ji wee jọọ egbe dengọ nke a bụ mgbe gboo enwere ego lab enwe gramos go aka ka eji wee kpaa ya ha ti isi akwa ha kpochie ya ụfọdụ jikwa edebe foodstuff ihe nri ha nke nwa abọ eji eje ya ha mee n'ọrụ ubi chere ka igwute ji igwute ede nke ọkọrọta eji egbute azụ na mmiri mgbe gboo ma ọhụụ nke a bụ okpu nke a ngịga nke a itikọsịa flawa bi wee dozie ụlọ gị nke a bụ ife ga gara akwụsa gara ewere ya ọnya nke a bụ nkata ndị gboo ji aya akpụ ife enwezie plastik tara nwa ndị plastik ndọstrị na-arụ nke a ihe eji asa ụkwada mmiri nke a oche eji ropu wee dizaịn nke a nkucha ndị ma ụmụ ndị dibịa nke a nke ndị shif nke a bụ okonkwo frontis fall apart ee eh? iwe na-ewe okonkwo na ndị ọchịbịa emebi omenala anyị ee eh? wetazara nke ha ọ nata si na things has fallen apart na-ewe. nke a bụ mgbo mgbo a bụ within doors unlike mgbe gboo ụzọ ahụ si kịta aga ee eh? nne ụdị ụzọ ga-afụ dị ya mgbe gboo enwere moto enwere mosaikụl andị ụdị nwere ego ka ị ga-egote inwe ego nke obere zụta ị na-aga ipi etolie ọrụ nke nnukwu nke ị nwere ego ịzụta aga m na ndị gbo nwere bred nnukwu ọ na ha amaghị ede ede ọ bred ha ka ndị nkịta ya uzi uwe na-alụzi modern cap ụwa ọ bred ndị gboo ka ha yuzi kedụ nke ndị docha ndị ha na-eyuzi andị e nwere mmiri ma nke nwere star ma nke nwere munu ihe ha na-aka bụ ojemini ha ji na aka abụọ nke a mpata royal stew ọnụ shif na anọ efe ndị shif nke a ceremonial staff a na-akpọ ya ngwu agịrịga nke a dị ijere nke a isi mmọnwụ dị iche iche nke a mmọnwụ isi na-abụ nke o ji mmọnwụ a na-akpọ ya ritual style o ji mmọnwụ ma ọ bụ o ji ndị dibịa na oji nke a ceremonia pot nke ite ofe oge anyị na-eyi uzu eku n'ite anyị ji na-esi ofe clay pot nke a cowry pot mgbe na use corns and cowries ikpojuo ego ebe a coins ahụ ikpuchie ya ije n'ebe anaghị akọrọ ugbo nie ya mgbe ahụ enwere bank iti ite ego bank anyị nke ite anyị ji echu mmiri adaba mmiri mgbe gboo ite ite a ka na-akpọ ite ike ritual pot eji eme initiation e ji abanye na mmọnwụ the ritual pot akụrụngwa egwu ndị Igbo mgbe nke a bụ ogene nnukwu na obere nke a ọkpọkọrọ widin gọn nke a egbe nnukwu na obere nke a ekiri sidiratụ nke a ọyọ basket ratụ nke a ịgba elu na agba nke a ụbọ ụba akwara ya ka ndị ọcha de modifazi jita nke ha kịta mana nke a nke igbo ji bido ha bifọ nke a alụ nke a udu bronze pot nwee bronze pot or rope pot. Ebi sebe ndị ma nọzie A nọzie bụ ndị ma nọzie. Pọt ịnweta ebe ndị ma nọzie famili. A nọzie famili bụ nnukwu famili. Mana ebe ndị ahụ gosiri ya ụmụnne ịtọ Igbo Aịzaya, Igbo Richard, Igbo Jona. Ha rụsịara ụlọ wee ebukwe. Wee bupụtazie bụrụ ndị fere fere ebe a. Ha nwere ọrụ sekwa ndị Igbo karịrị mma bukwa ọmụmụ akpọsịa gọọmenti gọọmenti wee nwere ọcha invite prefector sanction edebe estabet ọwụkwụ na ọbụla nzukọ ọnwụ wee kwuo ihe ezonye ọnọdụ na nke abịa grace eye ebe ahụ o wee debe ife aja mhm. isi ewepụta na abụ sụkọọ ya ọnụ ọkụ pụọ anyamụrụ ọkụ na during the stone age were na-esi nri ee eh? fe nwere ọnwa jife ha wee knowledge of iwetara okwute shapụ na okwute were na-egbu anụ were wee mere instrument ha ji eme ihe ọwụna ha na-eme from there ha lụzie this ndị na nke instrument ndị gboo ji were ndụ nke ha ife a bụ ịsụsị ya akwụ itinye ya ebe a ị na-apụ ya mmanụ esi ebe a wee na akwụ a ji aka alụzi ya ọ bụghị ndị Igbo lụrụ ya ihe odebe abụọ jizi aka ya wee wee ọdụba ya wee nke a katapọtụ katapọtụ a ka David wee gbugoro ya nke a sọ mma nke a ọ bụ nke a mbazi ugbu a na-eji egwu ji nke a trap trap a ka eji were agbata bushmit nke a ite eji esi ife nke a bụ ụkpara a na-agba ebe mmadụ nwụrụ nke a ihe ndị ka akụpụta ya na moto nke a ife ga-esi taya esi plọg eletrik were esie taya